ihe ị nwere ike ịmụ mụtakwuo gbasara agwa ndị magburu onwe ha Jehova nwere anyị gụwa Baịbụl anyị nwere ike ime nchọnchọ ka anyị ghọtakwuo ihe ndị anyị na-agụ ma ihe mere anyị ji eme ya abụghị naanị ka anyị mụtakwuo Baịbụl anyị chọrọ ịmụtakwu gbasara àgwà ndị magburu onwe ha Jehova nwere nke ga-eme ka anyị hụkwuo ya n'anya iji mee ya anyị nwere ike iji onwe anyị sị Gịnị ka ebe a m gụrụ na-akụziri m gbasara Jehova? Dịka ihe atụ, anyị nwere ike ịgbalị chọpụta otu ebe ahụ si gosi na Jehova hụrụ anyị n'anya nwa amamihe na-ekpe ikpe ziri ezi dịkwa ike. Ma e nwere ọtụtụ àgwà ndị ọzọ magburu onwe ha Jehova nwere anyị nwere ike ịmụ gbasara ha. Olee ebe ị ga-esi mụtakwuo gbasara àgwà ya? Gaa n'akwụkwọ ndị ama Jehova ji eme nchọnchọ n'isiokwu bụ Jehova Chineke n'isiokwu nta bụ agwa ndị eji mara Jehova ihe ọzọ ị ga-eme bụ ime nchọ nchọ banyere agwa ndị e kwuru gbasara ha n'ebe ị na-agụ na Baịbụl isiokwu agwụla